Hello guys, welcome back to my channel Abonwada Biafra. This video is number 23 of our review journey. 23 is Iri Abua Nato. Iri Abua Nato, that is 210 and 3. 210 and 3. Iri Abua Nato. na atọ iri abụọ na atọ 23 iri abụọ na atọ ugbo ugbo ugbo a ugbo means farm ugbo a means this farm ugbo a this farm ugbo is farm ugbo a this farm a bụ nke onye ugbo a bụ nke onye whose farm whose farm is this whose farm is this ugbo a bụ nke onye whose farm is this ọ bụ ugbo m ọ bụ ugbo Emeka ọ bụ ugbo Jọn ọ bụ ugbo m ọ bụ ugbo m it is my farm it is my farm ọ bụ ugbo m it is my farm it is my farm ọ bụ ugbo m subscribe if you have